would like you guys to watch this video. <clears throat> then I'll be right back. Akosayo, Akosayo, ehun omo ga, ehun you are kids, eh? Omo oh, I got them frustrated. That was my prayer to you. Akosayo, you are kids that your kids dey lose dey lose the at their at their earlier stage. This my prayer to you. You are kids, omo oh, ga, you are kids dey lose the lose what their mother at earlier age. This my prayer for you or one. Your kids must lose you and their mother at earlier ages. It must happen. You and every woman, you need them, we need to buy. Akusayon. you need to buy, you need them, we were every woman, your kids are tagging down, your kids, umugi, umugi are oh, oh, more than frustrated than I am. Omo oh, Giga, the more frustrated man today's day, you will never last long. A weekend so don't supposed to last long. I have called you, I have begged you. You see that voice note I sent you with this girl's number, eh? You see that voice note? Umuge can walk through. Umuge can, Umuge can become a father like at age, that age, like uh, like me. Ten years is even far. For ten years, if I told Umuge to read ten years before I get married, it's very far. Umuge, eh? I will, like even I'm not frustrated. Like I am frustrated already. ga-ewere asị nye na ụmụ ọka kwụwa n'ụlọ nwoke bụ onye omega sma bịara mgbe ụtụtụ a ọkwa ifuru akwa a kere na ebe onwe ya chọrọ itinye na ya nọ biko akụ biko dọpụta bute oche gị ntị ọfụma ọkwa na ịma akụ Zion taa gee ya na destin shia this message ya drọpkwana ya maka ndị ọzọ ihe chọrọ ịjụ onye gburu nwanne ya ọwa odegwu ihe awụ ugboro abụọ na drọpụ meseji ị ga-agba mbọ kpọọ ma o nwere one or two anyị kwesịrị ịkpa ya ekwesịrị ịkpa biko this Zion ministry ewetara ka e were mezie ma ọzọpụta ndụ ka ewetara ka e were destroy destroy ị na-ebutere ha aha ọjọọ bikos ikwugo si na na iwe a Christian but ewu born again Christian and they were a strong member of that church and I love you so much amara m eji lọv ọgụ alọvụrụ ka ine ka ọ na-enwe ka o si na front ọ were mee ihe kwesịrị ime ọ dịrọ mma na onwe gị e na onwe gị oche ahụ ọ dịrọ mma ya anyị ga-agba mbọ biko ihe ọbụla anyị na-eme ka anyị gbakọsie ọnụ ihe ọbụla anyị wetara be anyị ka ọ hapụ ị na-ekewazibe anyị ihe ọbụla anyị wetara anyị na-ekewaba anyị too much anyị bụkwara okewagide netoro isten na enwezighị ka anyị na-ete okwutezie ma ndị a ma ndị gị na ha adịgbo mma bifo omechikọta ya gị na ha adịkwa mma fight kọsaida emekọ saida ọga saida ihe ahụ na ihe anyị ebido na-eme na ọ dịka ihe ndị amara ife ya amaghị m ihe ken mere mana ihe ọbụla ọ sịrị ya mee okwu okwuru ka m na-adrọpụ anya mmiri ọ na-ebe ka m na-ese gị mezie ụzọ gị bikọsị ebe a na-agba arụ aka mbe ka ọbịa nwoke zuru ọbịa nwoke ohi eke na osisi ndị mmadụ na-asị na ihe mbe mere adịghị mma gịnị ka o mere asị na o zuru ohi ọsị na ihe mere adịghị ọsị iwepụ ya ebe a nwa na ọnụ kwuru njọ ga-emecha kwuo mma ọ hapụ mba ebe ahụ mgbe ọ na-anọta anọta afụkwa mbe ebe ahụ asị tụfịa akwa na ọbịa nwoke nke abụrụ ezigbo mmadụ obi ajọ ya nsị akwa ya kwara na ọnụ kwuru ga-ekwu mma ọ nwere onwe ndị fọrọ bụ bifo ọnụnwa ifọ ihe a na-aga na soshal midia and onye ọnara na ọgụ niile ukwu niile a chọrọ gị nụọ ọgụ ịma na onye ahụ adịghị nọmọ ịma na arụ adịghị onye ahụ o nwere onye ka wụ champion forever o nwere ndị nọ n'ala igbo na-emezi ala igbo na nzuzo ha nara ekwu okwu o nwere ndị odegwu nọ n'ala igbo they don't talk ọ bụrụ na ha gbara nkịtị ihe na-emere gbọọ na okwu dị na-apụta na be anyị kama na ha na-aga underground mee nke ha kwesịrị ime mechikwa ọrụ na-akpụ ọ bụrụ ha ya etinye ego etinye ego they don't show mana mgbacha dị na too much mmacha dị too much duo onwe ha ọdụ oge mgbe gwara na-epegide ya sị mmadụ ya tụọ onwe ya mbụ tụọ onwe ya mbụ ọkwa na afụfụ good ọ maka izu ọ ga-ahịọ m ga-apụtakwa maka na enwekweghị permanent friend nke njiri permanent enemy na ọgwụ mpụta agwa m esie ndụ asị m gụọ ozi ezie ngo asị mgbe a jụpụta gị asị na baịbụl taa na ndụmọdụ ha wee nwere ike inye gị asị nwanne mmadụ asị onye igbo ibe m ụgwụ nna onye igbo abịaghị ime faịta ịnụ ọgụ oe trak asụsụ ahụ na-egbu ikegodo m kwefu ka m ji eme program ọrụ asụsụ bekee asụsụ ahụ na-emegodo m ndụ wik bikos gịnị ọ nwanne m na-ekwu mana nke gị wụ na akpọdo onye ibe anyị onye apụtara si akụzara onye apụtara asị akụzara ebe a akụzara onye rie welie nwayọ ọkụ ụta ka esi edu aha ndị ọzọ kịta e kere ha welie nwayọ wụrụ otu ahụ m na-agwa gị eziokwu the crowd anakwa ha right forever crowd anaghị erezi onye ahụ adịghị onye drọp go na-ehi ụra ịkpọta gara ahụ ọgwa m ihe m ji agwa gị maka ndị mmadụ afụgo m na ndị mmadụ adịrọ happy with you most people adịrọ happy with you ị ga na comment section ịhụ na adịrọ happy with onye ọha na-asaghara ebe agụụ mkpuchi ike n'ihe na-eme amaka mana onye ahụ bụrụ ezigbo mmadụ onye nwe ezigbo mmadụ sị agwakwa gị agwụ taa nsịkwa gị na-adụrọ pụọ ya ọ nwere ịchọ ịhụrụ emere ihe nwanne m asị m ya dọrọ onye ọbụla mma dịka ị na-adọrọpụ ozi na-egekwara ozi a na echiya ya ka chineke ezi ụzọ gị maka na ị chọrọ udo na watch channel na listen this man first and foremost iwe oke ya nọ n'ụlọ So after listening to video Akeni Mary, all you could have all you could have done or all you you will say in this video what did do to Ken? Ken Ken came out, lied against Akon, fabricated story against Akon. Akon decided to shut his page down. That is the only way he or he could reciprocate with his attitude. Geapota, after listening to this kind of utterances from Ken, Emma, what Ken has done to a lot of people, Emma, yep, Ken, Emma, na people, and I'm a go for, and I'm a go about, and I'm a go at You want me to believe that you're not aware of the utterances and what Ken has done to a lot of people, hot feelings, stepped on many toes with lies, fabricated stories, which I am one of them. Innocent things, fabricated story, me obituary, boom, no more, fabricated chat, no more. Do you know that Ken may be obituary my own mother? while my mother is still alive. go to Harabo. Do you know the lies and lies? How can deprived widows from eating in the name of Ebande Widow Saga? Because I don't even want to go there. So after watching she ihe shikenu na ọnụpụta here because gịnị ihe ken na-eme ndị I just a with a little coin get get ga this thing. Kenny meperono, causing our children, causing our wishing their children to be fatherless and motherless. All you could say, wo akwa shilagi, Zion shilagi, Zion shilagi. My brother, you a very bad person. You a very, very bad person. Now I knew. Sorry, now I know why. EJ were a friend to Dela. Show me your friends. I will tell you who you are. my brother Bushino Nkewu Ejiokwu. So after watching Ihe Kenipuru, Ihe with your own conclusion, how evil could you be? How mean could you be? Gishi, na akobere imebi maybe akobere me. No, me, imeji me. I could decide to protect what belongs to him. It will cost Ken more. I could not forgive easily. I could do not let go easily. Do you know what is wishing someone? Omoya. That means Ken is planning to That means Ken will plan because you can't just make such utterances. Oh, you don't know the heavy works that came out from this guy's mouth. Orube water, Orube little thing Ken has done to a lot of people. Lies upon lies upon lies just to destroy what people have worked so hard for. And you had the audacity to open this kind of mouth. My brother, shame on you. Woe unto you. Do you know that it's because of video Kenny men against our community nor ebe ọ nọ na enwere the spirit will fight you with it brutally with a full, rugged, brutally bullet. You guys should leave akko alone. If you fight akko you will end up in shame. akko is not anyhow umukamu meaning. That's it. Eba sorry He's a man that fights to finish. Leave akko alone and mind your business. Allow him. Akoberi images are your image because he's fighting back. onye na ji hụ ya e ịma achọ nwata na-azọ nke ya akpọ ya nwa ọjọọ nwata kpaka ibe ya nkụ achọ na akpọrọ ya n'aja afịa you get should live Akwa alone unu nwoke amụ look at you udele e e, enyi gị nwoke eji guys after watching this video you watch ihe this guy kwuru You can't even stand and defend Udela. Ipurugeba, Gepurugeba, Ipurugeba, Gepurugeba. You're not even man enough to stand to defend your so-called friend Udela. But you've been a friend. You've been supporting him. He has been saying all manner of things and when he put. Now, Uruola, you can't even stand as a man to speak because you're afraid. You're a coward. You're not man enough guys watch this video watch it to the end and see how cowarded this guy can be what a waste of time rubbish ụmụnne eh, m asị ya mara ụnụ mande nwe nwoke nwe omega smart bịa na mgba ụtụtụ a na si ada <laughs> enweta na ma ihe ma ka m gwakwu na eziokwu mekọsụ nwa nwa mmanya anaghị m ezu afịa ibe ọ na sara m aṅụ ya agbalịrị na ya n'ihi anụrị na o nwere ife na-eme ịghọtara ihe m nọ ya nọwụ egbebere ihe m nọ ya kwa anaghị eziokwu hmm? ka m kwuru ya na anaghị m ekwu and eziokwu ha na-ekwu obi m ka m na-ekwu ọhụ obi nke gị maka na ị wụrụ enyi m si na ị ịlaikiri ihe ọwụna m na-eme na ndụ anyị ma na ịbụrụ ezigbo enyi m ọ ga-enwe ihe ige na-eme adịrọ mma bata o kwesịghị isara ya okwu ihe ya emewe ebe dụọ m ọdụ gwa m agwa adịghị ama ama ọ ka m si ebi ndụ ihe m kwuru na onye ọwụna na-ekwu okwu akpọọ ya bụ difendi nwunye ihe ọ na-abata n'isi ka ọ ga-ada ọ gazi ebi ndụ ya ọhịa ọnwụ na ị na-ekwu na ndụ a maka onye ọ na nwere wee o si eme ife nke ya ezi ọyị m ka ọwụ mana ihe ọ na ọ na-eme nwere ndị ọ na-eme adịghị m mma nwee ndị na-eme adịghị ya nwa mma nwebeghị izu ọkpụ na-asị m na ọ na-esele anyị ọ naghị esele anyị okwu ọnwụ na ikpe onye ahụ diskọs ọdatin ehitizina mmadụ generally onwe ndị na-eheti mmadụ because of onye m sọpọtụrụ onye laikiri nwee ndị ga-alike m because of onye m sọpọtụrụ emezina otu aha nwee your personal friend nwee your kreti your own personal relationship with somebody onye ọna gana ya dị mma emezina na kọsụ na m laikiri ihe dị otu a n'ọya ka iji like ya mba emezina otu a maka one day m ga-eme nke like hmm? ha ihe mere na ụwara nna mgbe ụfọdụ onwe ihe unu anaghị aghọta na arrest a na-eme eme anaghị m aṅụ ọṅụ na emere m onye na arrest arrest na Facebook ihe na-emegụ m bịa ndụ onye ahụ ọrụ dịka o si kwesị ekwesị ọwụ na ihe ọwụ na ị ga-ekwu nwa na m ebrepitikwu ya ọzọ ihe ọwụ na ị ga-ekwu ị gaghị edifendị nwunye ma ọwụ na o setie because asị gị you must give an account ihe ọwụ na ị kwuru ị gaghị edifendị nwunye apụta na ekwu ya atọ ọkwa na ị ga-edifendị nwunye that's fine no problem you so mgbe ụfọdụ kwana onwe o ihe ị ya ekwuo ọ ịba chineke ji n'ọnụ gị wee mee ihe ahụ expose ka ọ ya ọnwụ na-akpọzie ego ka ụwa niile nrụzie wee kwụzie mgbe ahụ edi gị wezie tizie anya onye ahụ na nga ma ụlọ oyibo anabeghị mgbe ụfọdụ ịkpọrọ mmadụ eke ọ bụghị na-ekpewu enwere ike mgbe ị ga-akpọzi kpachazie ike ahụ mgbe ahụ ka eziokwu ga-abọzi mana ị na-abọzi mana igbu onye onwe gị mma n'ọkpa ọkwara ka ụwa na-adị o nwere ihe nga na-ekwu na-ekwu na-ekwu ofu mgbe ime m arest ime m arrest gịnị ka ihe emezigwe ewe aha eziokwu a wepụtazi ife ụwa ewerezizi onu maka ewekesị isi na-ekwu ya ọfịa people na-anụ ya ịghọtala nga na-asị ọnwụ na-asị na ọ ga-ejere na ọ ga-abata ọ eme anọ m na nke ahụ ihe ma ọwụ na ihe ọwụ na ikwuru ga-anya akaụntụ ya ya ọwụ na aha eso gị mana ka m gwa gị eziokwu kwefụrụ be anyị ọgbaghara adịnụ ihe niile a na-aṅụ na-ama n'elu bikọs a nwetago m mesejis obere nna anyị nọkwara ihe mere ọ na-asịrị ka ọ ọ wasịrị I don't do things like that anaghị m anọkọta kpọọ m na ịnụkwara onwe na akpọsị ịnụkwara ihe mere enweghị enweghị m taịm ahụ ịkọ mmadụ sị ya na ịnụkwara ihe mere onye a na-emere enweghị m otika taịm ahụ apụgo m ọrụ n'ụtụtụ ka m gachọọ ife m na-eri ụtụtụ iteta ụla gbaa mbọ chọọ ihe ga-eri chọọ ihe ga-enyere gị aka chọọ ihe ị ga-eji wee so ụmụazị ọ bụrụ ịnọdị ị na-achọ ihe ga na-akpasu gị iwe ekwuwenyere repit kwụ ọkwụ nwanne unu nwoke wee onye omega smart bịa na mgbe ụtụtụ a na-asị nke onye chikwere nyazere ọkwa ihe a zara m ajụ gị ọkwa asago m ajụ gị oke ya bụ life ya hmm? bụ life a sịrị na ihe ọ na nna ekwu na ihe ọwụ na onye na-eme dị mma ya gazierie ọwụ na ikwuo nke dị mma akpọọ gị for questioning iru ebe ahụ gbaa mbọ defend onwe gị idefend ihe onwe gị ị gaa the other side that's how i live my life a sịrị na ọwụ na onwe nke m kwutere eburu m unu ya agbara m ọgụ yes unu ya agbara m ọgụ eziokwu unu agbara m ọgụ okwu asị ọwụ na m mere nke adịghị mma gwara m na ọ dịrọ mma ga-echi ka m gaghị adapụ bikọs unu nwere ike mee nke mbụ kwuru abịa too m sị m na ọ dị mma chineke anapụta m enwere ike ọzọ m ga-emezi bifo unu abịazi ịgbapụta m na m anwụọ ọ bụrụ na m amaghị nke bụ eziokwu bikọs unu agwara m eziokwu mee nke ọjọọ biko gaa na kọment seshọn gba mbọ mee ka m marụ ọ nyere enyere m ezigbo aka to survive fix my life for future bikọs ihe anyị nọkwara ebe awụ ọ dịrị gị ma ọ dịrị m mma anyị drọpụ okwu ọ bụrụ hụ mpesentị nke oke mana o ihe na-eweta n'okwu m mana nke na n'okwu ọ bụrụ na ịkparị m akparị isi ha dis meseji o nwere ihe mmụta n'ime o nwere mụ m ndị ashia bịa meseji but I find my friends I don't go on ọgbasa m but ife na ha gere ya o nwere ihe o mere na ndụ ha ihe dị mkpa gịnị ka o mere na ndụ ha ọ bụrụ ma ishia bịa ma ya ihe ya nụ na ijere ekwube ana m agwa ihe m na-eme ịghọtala so ihe mere na o ruo ebe ahụ ọ ga-edifendị ihe ọ okwuru otu ahụ ka esi wee jide nna ya ukwu mbụ nwoke ma asị <laughs> aga ebe ahụ ihe ọ na okwu n'ọnụ ya defendị ya otu aka nna asịkwa onye bọdị ejidere na-ekwu okwu mekshọ na ọ ga-edefendị ya ọhịa mpụrụ ya anọrọ m na mụ na onye abụ enyi na mụ na onye abụrụ enyi mụ na onye awụ nka m ga-ajụgo nna ị mere ife a that's my life and ahụ ihe ahụ ka stand ihe aka m na-ekwutọkwa ihe ikwuru aligeshọn ahụ eziokwu isi m na na imere ike ikwu ka ọ were ihe na nke a gbasara gị awụtọ ma just go my way ọ ka m si ndụ anọrọ m na bikos onwe mmụọ m na ya chi onwe mmụọ m na ya so onwe ihe m ga-eme ọgbanaghị m nkụzi okwu ọ ga-adị ka m si wee kwuo ya ama m mgbe ekwe a na-enye ntụgha ihe ọna na ndrọpụrụ gụ m ga-edife ndị nwe ya ọ ka si wee n'ọnụ onye ọna nwere ọkpọ oku akpọrọ ya akpọrọ m to make peace akpọrọ m to create problem place ana m arịọ gị na arụsị gị ike ana onwe ya na-eme peace ahụ gwere mba na-enwe na ihe niile na-eme ya ịghọtara mana m nwere onwe m nwere ka m si arụ nke m a sị nya mara unu mma ndị ewonu ee unu ajụjụ na where is ijere emechaa unu n'ime na mpụta unu ga-afụ ya dọnye iyi na ihọrị where is ijere where ihe niile na-eti where is ijere laikiri ijere ihe na here is ya all these things wụ ka ajụcha unu jụta ma nke ya ekwu mara nke a ga asị onye nke adara ya mma okwu eji pụrụ ụbọchị taa biko buru ihe ihe chọrọ nke i buru ike were bata achọkwa ka ị e gbara aka ee gbasapụ ihu ka ije kụrụ ihe dọrọ gị <laughs> apụkwara nka nga chọrọ nke m udo